hi guys welcome to changes that history for today's video mma asụ igbo maka na ihe omenala ka na-akwado igosi mma kọrọ ka ndị abacha na ndị igbo si emebere ihe efi wit ebu na atọ na ofu ewu a ga-eju eme the burial normally abịa n'ala igbo burial na last three days mbosi wake keep mbọsị the actual burial and on sunday a ga-eme thanksgiving for onye bụ onye ụka sorry mana eme isi oyibo and english <tsk> english and igbo because i don't fluent with igbo on the first day of the burial ka a ga-egbu as you can see in this video ekpe ekpere gbuo efi debere ụmụnna isi dị efi because not right fa mind you this is how ndị abacha nke dị na-ede mmiri north local government area of anambra state si eme their own burial egwusịa dị efi igbe anụ ya ụmụ nwaanyị bido sibe ndị ụka ga-abịakwa kpee ekpere na mbọde dị wee ha kpesịa ụmụ onye a na-enyi ga-eji anabata ndị friends and well wishers for the wake na ọ bụ onye ụka does na ga-eme omenala so ndị omenala ga-abịakwa mekwe nke ka emesịrị wee kipụ ya day two of the burial the main day ụmụ ọkpọ ka ndị abacha si akpọ ya anyịwa na-akpọ ya ụmụada ga-abịa media own right ebinye fatik fam mana ebe m si ya dị ebinye ti sọsọ nne ka a ga-ebinye fa esi m ide atọ not of Imo steeti anyị na ndị agụ ata of Anambra steeti na-emekọ ofe ihe so mma na ka anyị si eme ya na ka ndị abacha si eme ka emesịalụ nke ahụ ụmụ onye a na-enyi na nwunye ụmụ ya ga-eje mọchụarị jee bute dị ozu iya mgbe a na-ebute dị ozu from the mọchụarị ihe a mgbe ụmụ onye a na-enyi ga-ejezi fụdị ozu for the last time so ihe emegharịzi ahụ ha tụọba dị great ndị omenala as usual ga-abịakwa media own right fụdị ozu for the last time tupu enye ya ịnabata dị mmụọ a na-eji nkwụ ọcha with ọkụkọ wee nabata the mmụọ as you can see in this video the mmụọ bịafụcha dị ozu witi ndị omenala ị ga-eburu dị ozu buje na chọọchị eje gọzie ya n'ụka maka na onye ụka ka a na-enyi dịka a gọzicha ya n'ụka a ga-ebunata di ozu na the compound ebe a ga-enye ebe ndị ụka ga-anọkwa present gọzie dị enyi iwee tinye n'ala ka etinyesi ya n'ala ndị cwo cmo nwunye na ụmụ ya witi nwunye nwa ya ga-abịa kpọọ aja tupu ekpochie ya n'ile Oh God. isi eji aja ndị friends and well wishers ga-abịakwa kponye ewee kpochezi dị a ga-agbara ya mkpọ na ana to signify na enyi gị nwunye nwa ya ụmụ ya ndị nwanyị ndị ọgọ ya ndị nwanyị ga-eje were pikchọ onye a na-enyi je nabata ndị befa for the burial rite guy isi igbo <laughs> isi igbo without english is so hard. ya nwunye nwa ya ka ọ na-agba egwu anabata ndị be fa ọ ga-eji picha onye a niile gbaa egwu ndị be ya ga-ejikwa akwa wee chọọ ya mma o wee ji picha gbaa egwu na tebụl ebe dị ozu ebe nsị anya dị eme nke ebe anyị na-agbadebe egwu bụ ebe ụmụnna nọ n'ebe nwunye onye nwụrụ anwụ nọ ndị ụmụnna ndị age grade na ndị ọzọ ndị omenala ndị ọzọ ga-abịakwa media own right agaba mmụọ na-apụta ebe dike nwụ ga-abịa mee rait nke ya emesịa agbara red final mkpọ naanị to signify na o rugo ebe ọ na-eje ịpụ akwa ụjọ the next day ga-abụzi mbọsị ndị ụmụnna ga-abịa kere isi efifa ihe a the share ha na-eke ka emesịalụ nke a the final day of the burial that's ụbọchị ụka bụ ụbọchị ụmụ na ndị friends and wishers ga eji na chọọchị je tụọ mma mma ndị ụka ga-abịakwa ini gọzie ya mụnyere ya kandụl ka o were ike na-afụ ụzọ ebe ọ bụ ọ na-aga emesịa nke ndị ụmụ ndị ọgụgọ ndị frens ya ga-abịa nụ na-ekwuo ndị oji ụgwọ na ndị ọ na-ejiri ụgwọ esetụlụ ya mana ebe nsi anya dị eme otu a afta six months mgbe a kwachaa ya eyipụrụ ya akwa ụjụ ka anyị ga-abịa na ka a na-ekwu ndị oji ụgwọ na ndị ọ na-ejiri ụgwọ ndị abacha na-eyipụ akwa ụjụ fa after three months and that's all for the video gwa m ka unu eme nke na comment section I'll be reading bye